obi m valentine mo ọkwa gị na-enye m ọbara mgbara elu ịrapụ m nga anwụ maka chi ọkwa gị bụ mezi ndụ mezie okwu ka ọ bụ ịhụnanya na-atọ ụtọ rizi mara na gbazi achọrọ m iri nkwobi eye e, arụ gị na-agbakọ m isi eye mmepe e, ya ka m fụ ule nye m lọbụ ntị. ọkwa gị na-eme m na bụ na ị chọrọ ka m ga-enye gị ehi ọ bụ na ha kwụra chọrọkwa m ịma maka okwu gị mụ na gị ga nọọ mgbe niile ịtụ n'abalị mụ na gị ga nọọ mgbe niile lolo sọ gị ka m chọọ asị na m n'ololo kpọrọ m na ba nye m ya lololo oh boy ị na-agbaka m esi nye m ya ọ na-agbaka m esi oh boy ị na-agbaka m esi nye m ya ọ na-agbaka m esi gị na-agbaka m isi zagaempire.com.